udele planụrụ ka a gbuo ha enwe nwa ọdịọda dia blọd ga na udele ruo mgbe o jere nga ebighị eh, ebi ya dị etu a I am very very much disappointed na some of ndị Igbo ma nke bụ eziokwu bikos na unu na-anụ ọgụ ụka unu na-agbawa ụka mmadụ wee bụta were ọnụ o ji eri ede wee kwuo si free udele on what ground on what aspect ka mmadụ ga-eji emepe ọ na-ekwusi free udele number one where were you mgbe udele tụtụrụ ndị igbo sụọ ndị igbo akwụ laa ndị igbo n'iyi tụọ ha akpụkpọ mgbe ọ na-ebugharị play card up and down n'elu ee eh, kpai maazị kpai maazị kpai maazị na eji evidence eji evidence every court case ọpụta eji evidence eji evidence every court case ọpụta eji evidence onye kwuo na-adị boldly na eji m evidence against maazị na ọ ga-anwụrụ amara na ọ bụ ndị mmadụ wọchịcha vidio ha echefuo vidio ha wọchịrị o nwere ihe a na-akpọ kama and the law of kama dị very real well ndị Igbo not come against you mana mmadụ ga-emegide ihe n'ụwa metere onwe ihe a ga eje erutere past a ga rutere erutere njọ niile o mekọrịtara ọ bụ na gị nwa ọ your family ndị ya na-egwu fri udene free udene ọ bụ na gị nwa ọ members of your family ka udene pụtara bulu card wee na-ekwusị na ọ ga-egbu gị gbuo ezinụlọ gị bere onye ahụ isi ị agba ya nkịtị holiness and sanctification unu amakwara ebe unu na-agụta nke unu n'akwụkwọ nso. holiness and sanctification unu amara ebe unu na-agụta n'akwụkwọ that is why mmadụ ya pụta ọma na ihe a bụ njọ na katọlik chọrọ akpe njọ onye maracha ome na njọ onye maracha ome the unforgivable njọ onye maracha ome what are the njọ onye maracha ome example of njọ onye maracha ome bụ na na ịfụrụ e na ihe a nwunye mmadụ ihe a nwunye maazị ihe a nwunye maazị okafọ maazị okeke onye a maazi okonkwo o dochaghị anya na ihe a nwunye mmadụ ị gaa because na di ya n'obodo oyibo eje were ego confuse wee ere njọ ịmaracha ome ịmacha na ihe a bụ njọ njọ anaghị eme mgbaghara deliberate njọ anaghị eme mgbaghara ịmana ihe aba ala mmadụ ihe aba ala mmadụ na ihe akịta aba ala maazị okeke ande o doro gị anya because na ị were ego ije gbawara ha aka lara ha dị ana ọ dịghị ka chineke agbaghara gị anaghị agbaghara gị agbaghara ibido agụ baịbụl kwuru sị na na njọ imegide n'ụwa megide holy spirit na agbaghara gị agbaghara na megide mmụọ chukwu mmụọ chukwu a mmụọ na-eso onye ọbụla eje ije o nwere mmụọ na-eso ndị igbo aga ije mmụọ jehova mmụọ chukwu oke abịama na-eso ndị igbo mụ na ee alabeghị ndị igbo n'iyi taa iwe jeje kpakee dị mmụọ ha do you kpakere dị mmụọ ịbịazi ebe kwuo di against ndị igbo niile do you know na ọ bụ na enye na signature na ọ bụ na enye na in charge of the south east ijele ka ọ bụ udele unu aha ga-eji big sin na osi gbuo ndị igbo niile na ijele ya emewe enyi udele gap nya handụlọ ndị igbo ọ ga-asainụ si gbuo ndị igbo niile na-eku ume onye a obi nwa obi n'azụ so ọ bụrụ na a na-edili wit udele every single soul should remove mouth i am talking to you eh, onowe igbo and so and so forth that na idere i am disappointed in you You are my friend. I don't need to call you on phone before I will do this video. Oh no, Wibo, I am disappointed in you. Why are you soliciting for his release? On what ground, Kogini? Where were you when this guy, Nalandi Boniyi? Oh, when he happened to me here, eh? Through your work, I get to take it. Mbe, Matayasi, Emere arrest. Do you see how thousands of people swear in, in numbers? They release here because of Guinea. a na-ekwu because of na o nwere ihe ọjọọ o mere mara a na-ekwuzi because of na o nwere one or two things ọ na-eme ọ na eme te example ndị a na-agwọ ọrịa ma ọ bụ ndị a na-akpọje ụlọọgwụ ma ndị a na-emere donation ma ndị a na-emere charity dosipụ ga na-epe akwa anya mmiri si release ya Mathias na nwere ọrụ ọka ya arụrụ ha kụsi ndị ụka sokwu wee kwuo si release ya Mathias that is why ị na-eme ihe n'ụwa si nwekene ndị ya akwụrụ gị njọ gị dị 50 ezi ome gị dị 50 emere ka njọ dị 90% or 99% because of agha ụka mmadụ ya pụta ntu deliberately efu na ihe a bụ ihe ọjọọ na efu na gị na onye a biznes for example ndị na obodo oyibo South Africa odoga e ya na onye a bụ ofu nwa Olinsọn na gị na emekọrọ biznes ije rụkachakwe sendịkwa ndị ya agbagbue agbagbue ka i the money naanị gị ka i were gịnị rie demon naanị gị de na ọ bụzie na imezie na asụsụ ijọrọ ịga ịgata ha the boy nwere ike pụta wutu obi mgbawa na obi ilu chịkọrọ ndị bad boys na ndị gang bịa be nna gị gbawuo mpa gị gbawuo mma gị gbawuo onye ọbụla laa onye ọbụla n'iyi asị na ndị Igbo nwere obi ọjọọ gị na mmadụ nọ na Argentina gị na mmadụ na Brazil na-emekọ biznes ijeje su imi n'azụ ka o wee jee nga ịsụchazi imi n'azụ then ribezie ego ribezi ego the person wee pụta ị mara mgbe ahụ ọ pụtara na e, onwe obi ilu ọpụta tụtụrụ onye ọbụla gbara onye ọbụla debe ruo ala esi ee bikọs ọ na-eme kristianity ọ na-eme kristian ọ na-eme kristian asị onye na-emezi kristian ya nwezie mm, obi sata gbara ya bikọs a na-agụ na baịbụl ya na-agụrụ na eji a defend bụ ee eh, how many times will person offend you Seventy times seven na lie ọga o nwere njọ na-eme mgbaghara o nwere njọ nke a na-eme mgbaghara njọ mma na ịma na ịmahụ ụma wee mee Ee anyị onye ọbụla mere njọ ọ ma na ọmaghị na ayọ mgbaghara ozugbo a na-enwe a na-akpọ ya remorseful heart obi etiwara etiwa na nke mere ngwepịa chineke anaghị eledata ya anya remorseful heart were obi mwute na ihe a wutere gị na ịma ịmagha mgbe iji mee mmehie a yọọ agbaghara gị mana nke anyị mana ịmụ ụma mee na-asị m ee ha a ga-eme emejọ gị gbaghara 737 na ala ya ọ ime m m ga-agbaji gị ọkpa nchọpụta na ịmụ m wee mee m na-akụ gị ngwọrọ jie ọkpa ka m gị ebe a n'akwụkwọ nsọ nke ọ bụla ị ha maka ọ na-abụ ndị kpọrọ onwe ha kristianity ha agụgụde baịbụl rute ebe a ha jọmpụ ọ na ha amaghị let me read it for you ebe a n'akwụkwọ nsọ bụ Luke chapter 22 from verse 35 to 37 luk isi nke iri abụọ na abụọ malite na okwu amaokwu nke iri atọ na ise wee ruo amaokwu nke iri atọ na asaa gee ntị ihe o ebe a maka ndị na-ekwu otherwise. Then Jesus said to the apostle, When I sent you out without a purse, now basically without a bag or sandals, did you need any? They said no. He said to them, But now, if you have a purse or a bag, carry that with you. If you don't have a sword, sell your coat and your bag and buy one. ife ọ na-ekwu ihe akịta abụ ọ bụ na ị nwere akpa nwee shu nwee ọlaedo nwee ọlaọcha nwee goldu mana ịnweghị obejiri mana ịnweghị mma ya mgbe ochie a translate ihe na agba ofu akịta ọ bụrụ iwetara ihe a mana ịnweghị pọmpashọn eji achụ ndị iro gị mee gịnị gị ree ihe niile a gụrụ pọmpashọn maka ndị iro naụ egụrụzie ya gbadazie mgbe Pita gụchara ihe niile a wee buru n'isi ife Kraịst kwuru wee gbanatazie ebe a na-ere jizọs kraịst judas iskariot bịa bịa sụọ imi ka ere ozugbo a na-ere pita wee rote na o nwere ihe kraịst gwara ha na ọ bụ na inwe ha e, inweghị mma gị rịa akpa gị ree gold gị ree ọlaọcha na ọla edo gị jee goro obejiri pita wee rote goro obejiri n'oge wee mịa aka n'ukwu wee sere mma tụkwasị na ntị emakọs aza ọ ife kraịst gwara bifo wee nwee ataki a so gịnị ka m na-agwa gị onye ọbụla bụ nwa nke chineke kwesịrị inwe obejiri kwesịrị inwe obejiri kwesịrị inwe pọmpashọn abịa ana anya ka abịa wakpo ozugbo ịma na ihe abụ agbata ndụ na ọnwụ isere ịkọ ọkụ wee tinye ezigbote agịrị ọ bụ na ọkpa ka o ruru gị ịgbajigodi ya ọkpa wụsara n'ala before ejebezie polisi so onye ọbụla na-ejepụta sị gị na ee uh, Udele, say, release here, free this person. Away from a very dark man, can never see a query. Away from a Yoruba na Benisi a query. Okay, to all go fame, on go. Up Takata Ebunian, people they made a protest in the street, see release here, and had a dị If because look at it, hey, you know, they born on when they go, nwere eze maka nke ahụ o mehitere eme gịnị okwu maka release and mgbaghara mana nke udele bụ na from a to a from z to z from 1 to 1000 onwe ha ebe udele na-emete ihe ọ nọ bụ gbuo laa n'iyi su isu imi isu imi most of people nwụrụ na Igbo taa bụ udele ka sụrụ ya eh? obesuo gị ime gwa ha na onye a onye asn na onye a bụ onye unknown government waras na onye a emetụbeghị egbe aka bifọ eje ebe esu obi onye ahụ ọkụ gbagbuo onye ahụ ọ na-atọ udele ọ dị pipụl niile udele planụrụ ka ha gbuo ha enwe ọnwa ọdịọda their blood ga na-ahọ ntu udele ruo mgbe o jere nga ebighị ebi ya dị etu a